You are now listening to the King and Nation podcast. Enjoy. Eh, ndị igbo igbo ekene m unu afọ m bụ alụwere louis madabuchi eh, n'ụbọchị taa nsị ka m nwetara unu pọdkast nke a enwere m ezigbote ọyị nwoke onye makọ ife a na-ekwu ma abịa n'ọdịnala na ihe gbasara ya afọ ya bụ maazị Charles agbapụla ọnwụ agbapụla ọnwụ nke onye ha anyị na-aka ndị igbo n'ọnụ gị eh, oke n'ụbọchị taa ihe anyị sị ka anyị jụọ bụ ihe anyị nwe today ihe anyị nwe n'ụbọchị taa bụ ajụjụ anyị ka anyị jụọ marakwanụ ma ọ bụ na anyị aghọtaghị ka ọ bụ na ọ bụ ka o si wee dị ihe anyị ka anyị jụọ bụ maazị agbapụla ọnwụ ihe nsị ka m jụọ gị bụ abịa na egwu ụmụ okorobịa ya bụ hip hop nke ndị Igbo ọ dịzị ka ọ ga-asị na ọ naanị fino ka a na-anụ ahịa naanị fino ka a na-anụ ahịa ọ pụta na ndị ọzọ amaghị ihe a na-eme ka ọ bụ na ndị mmadụ achọghị ige ha ntị ya bụ ihe anyị chọrọ ka anyị mata ọ na ndị mmadụ adịghị ege ndị ọzọ ntị ka ọ bụ na ọ naanị fino ka onye ọbụla chọrọ ị na-ege ntị enwere ihe ị nwere ikwu maka ya bụ ihe nke mbụ bụ na ndị Igbo si na ya agwọ agwọ ya ma amụ ka ya agwọ agwọ another thing bụ aka ochie fino bụ aka ochie onu o si bido dị iche from uh, ihe ndị agbara ọfụ na-emepụta and uh, egwu ọ na-etikwa bịa bụrụ ihe ụmụ agbara ọfụ chọrọ onwere ndị chọrọ um, ụmụ egwu na-ada adaba na ife a na-eme tụọ ife a na-eme inye ndị mmadụ ife a Mm-hmm. anya bụ ihe Fino ji karị ọ na-agwakọta egwu agbara ọfụ na egwu agbara ochie ọnụ mm-hmm. so that ndị okenye gekwa n'egwu ọ dịfa mma ụmụ ikorobịa ụmụ agbara ọfụ gekwa n'egwu ọ dịfa mma iji okwu n'ọnụ Fino na-akụ ihe ndị mmadụ chọrọ mana ihe ikwuru ihe ikwuru ghere eghe ka o ghere eghe mana enwere ihe ndị ọzọ m chọrọ ịghọta ọ bụ na ndị agbara ọhụrụ agwa adịghị akụ ihe ndị mmadụ chọrọ ige ịma na ka e nwere ka ihe aha si wee dị like mmadụ dịka Zoro mmadụ dịka tidens mmadụ dịka Louis Spector mmadụ dịka Improv enwere ndị kpọkwara akpọ na ihe ndị a mana ọ dịdị ka adịghị ege ha ntị ọ dịka ọsọ naanị fino ọ naanị fino ghọtara ihe a na-akọ ka ọ bụ ele ihe ichere nwere ike iwu ihe ndị iche ya bụ eweziga na ọ na-agụ egwu ihe ndị mmadụ chọrọ ele ihe ọzọ dị ndị iche ịghọtara bụ ihe mere nke ya ji wepụ iche mere o ji wee bụrụ naanị ya ka a na-ege ntị ihe fino na-eme dị iche bụ na fino egwu ịkazụ naijiria niile mhm. fino ji ọnụ igbo akụ egwu mhm. so ọ bụrụ na ọsọsọ ịkụ iji ọnụ igbo wee kụọ egwu ma na egwu amagazụ naijiria niile maka e, igbo anọrọ igbo naijiria niile abụrụ igbo enwe ndị asị enwe ndị yoruba enwe ndị na-asụ asụ dị iche iche so ihe ihe fino na-eme dị iche karịa ihe ndị ọzọ na-eme bụ na fino gbakọta aka wute eh, olamide mm-hmm. onye bụ onye yoruba onye nke bụ onye yoruba ha na-arụgbakọ aka ọnụ egwufa wee na-aga fino kwa nke ndị igbo na-anụ olamide kwa nke yoruba na-anụ iji okwu n'ọnụ mm. ọ ya bụ ihe ọ na-eme dị iche maazị agbapụlọnwụ ka esi wee na-akọwa ihe ndị ọ dị m ka ị ghọtara ihe gbasara egwu ọfụma ọ dị ka enwe ka isi wee nwee nwee ihe onye si n'ezinụlọ m na-akụ egwu ka isi wee kọwaa ya na anyị in o doro m anya bụ o doro m anya ọfụma ọfụma ọ dị ka enwere onye nọ n'ezinụlọ na-akụ ezigbote egwu mere iji wee mara na ihe a ihe fino na-eme mere o ji wee dị iche n'ebe ndị ọzọ nọ onye enwere ndị ọyị nwoke dị na-akụ egwu so ha a na-anụkwa ife na-eme from them denụ ịba akwa n'afịa maka ọ na-afịa ka esi wee ma rizọtụ ya na-akụ ọ onye na studio na-akụ egwu uche ya bụrụ na ya akụzigoye ndị mmadụ chọọ ọ ịbakwa afịa ndị mmadụ na-ege egwu a ị ga-efa ntị mhm. gwa gị ihe na-eme n'afịa gị nwesikwa dị a mụrụ irukwa dị ya iwee na-akụkwa akwa ife achọrọ ya bụ ihe na-akọwa n'ezie na bụ na onye ọbụla na-akụ egwu ji olu igbo akụ egwu ga-abakwa n'afịa marakwana ife afịa na-azụ ọ ya ejekwanụ tikọ aka ọnụ wit ndị ọzọ na-azụ na-agụkwa egwu n'olu ndị ọzọ wee mara ma ọ ga-ewepụta ihe ndị mmadụ chọrọ kwa ihe bụ ihe na-akọwa e ihe ịkọrọ bụ ihe mere eme ihe ịkọrọ bụ ihe mere eme onye mere eme mana e ihe ọzọ anyị si ka anyị jụọ nkwa ihe ọzọ anyị sị ka anyị jụọ mmadụ dị ka zoro ịma zoro na-akụ egwu igbo kwa ọ na-akụ egwu ike dị n'egwu ya ọfụma ọfụma and ọma ihe ọ na-akụ n'egwu ọ gbakọkwana n'aka ọnụ tiko egwu wit ndị yoruba tikọ egwu wit ndị awụsa mana ọ dị ka a ga-asị na ụka na-adọlị na-adọlị na-adọlị ele ihe chere na-eme udiri ya ibe m na-ekwu bụ na ị na-anya ibe a na-akpọ staịlụ fino ji eti egwu taịlụ zoro ga-eti egwu ịfụ na ndị mm. iche mm, enwere ndị iche eh, zoro na-etikarị egwu ogene eh, mm. egwu ogene asụ igbo igbo bụ igbo ya ma ebe efe bụ egwu ogene ụmụ agbara afọ ama ebe bụ egwu ogene ndị yoruba na ndị ndị na abụ ndị igbo amakwụrụ ife bụ egwu ogene mana fino fino fino adịghị eti egwu ogene fino na-eti ya ndị agbara afọ na-aghọta ọ na-eji ọnụ igbo ti egwu agbara ọfụ <laughs> ya bụ na ọ na-egosi na ọ bụ mpa na ọ bụ mpa anyị ebe amụ amụ ka ihe agwụrụ agwọ <laughs> ose ose ose ose na ya zoro ya agbanụkwa mhm. tie ihe ndị agbara ọfụ na aghọta egwu ogene bụ ịbụ na ọ bụrụ igbo niile na-aghọta ihe bụ egwu ogene ọ igbo bụ igbo na-aghọta ife bụ ogene mụ ihe bụ ogene mhm. ya bụ elee ndụmọdụ ị nwere na inye ndị agbara ọhụrụ ndị dịka improv ha Louis Spector ha na ndị ọzọ niile na-agbagotekwa na elee ndụmọdụ ị nwere inye ha na ka ha mara ihe ha nwere ike ime ma ma ha ga-eso ọnụ keta ihe ruru ha na egwu a na-eti na na obodo Naijiria elee ihe ị nwere elee ndụmọdụ nwere inye ha ka ha mara ihe ha na-eme eme ndụmọdụ mmadụ bụ nke onye na-eme na-emesi ike marakwa n'ife na-eme nke kacha mkpa nye ndị mmadụ nye ụmụ agbara ọfụ na amazi e, aka ochie amazi egwu ndị ochie a na-eti so ị na-eti egwu na ịgbanụkwa na-etinye ka ndị agbara ọfụ ghọta ife na-egwu ghọta egwu ị na-akụ so a na-akpọ mgbakọta ịgwakọta egwu agbara ochie na egwu agbara ọfụ ọnụ ka ọ ya abụ ndị okenye na-ege egwu aghọta ihe na-ekwe n'isi atinyekwara afe ndị agwara ọfụ na ọkwa na mfa na-eti egwu ha na-aghọtakwa ihe na-egwu oke maazị agbapụla ọnwa anyị ekene na gị n'ụbọchị taa anyị mere ọfụma wee bịa sị ka ị nọnyere anyị ọ dịghị izi ọ dịghị ofere atọ esi ka ị bịa nọnyere anyị ma nyekwara anyị ndụmọdụ ndị na-eti egwu na anụ nanị anụ ụnụ afụgo ka esi ga-eme ya ị ga-agba mbọ jikọọ aka ọnụ asatines na ọ bụghị ofu osisi ofu osisi anaghị emebe oke ọhịa so ị ga-eje gbakọ aka ọnụ mara ma ị ga-etikọ egwu wit ndị ọzọ nọ n'obodo ndị ọzọ ọ ga-eme ka egwu gasaa n'obodo niile bụ naijiria echefukwala ihe a bụ ọbụla ile mara na ọ bụrụ n'ọnụ n'ọnụ ihe a bụ ọbụla ile ị na-ekwu ya so n'ọnụ n'ọnụ ọ dịghị mana ịkụnye gaa njem were ụkwụ jepụ mee ihe ị kwesịrị ime ị na-ahụta ego a na-apụta n'ihe ọ ị na-eme ka ọ dị n'ụbọchị ọzọ afọ mbụ maazị Louis Madabuchi daalụ